Pita nke abụọ isi nke abụọ ma ndị amụma ụgha pụtakwara ihe n'etiti ndị Izrel dị ka ndị ozizi ụgha ga-adịkwa n'etiti unu bụ mmadụ ndị ga-ewere nzuo webata iru otu dị iche iche nke ịla n'iyi na-agọnarị ọbụna onye nwe ha onye gbara ha ndị na-eweta ịla n'iyi dị ngwa tụkwasị onwe ha n'isi ọtụtụ mmadụ ga-esokwa ụzọ agụụ ịkwa iko ha ndị a ga-ekwulu ụzọ nke eziokwu n'ihi ha n'ihi anya ukwu ka ha ga-ejikwa okwu nrafu dị iche iche were unu zụọ ahịa ndị ọmụma ikpe ha na-abụghị ihe na-adịghị alụ ọrụ site n'oge ochie ịla n'iyi ha adịghị erukwa ụra n'ihi na a sị na Chineke emereghị ndị mmụọ ozi ebere mgbe ha mehiere kama ọ tụbara ha n'ime ime ọkụ ala mmụọ wee rara ha nye n'olulu nke ọchịchịrị ka e wee debe ha ikpe ikpe a sịkwa na o mereghị ụwa ochie ebere kama ọ bụ Noa onye mere ha asatọ bụ onye na-ekwusa ezi omume ka o chere mgbe o mere ka iju mmiri bịakwasị ụwa nke ndị na-adịghị asọpụrụ Chineke o wee mee ka obodo Sọdọm na Gomora ghọọ ntụ werekwa ikpu iru ma ha ikpe ebe o mere hari ka ha bụrụ ihe ilere anya ihe ndị gaji ịbụ ndị na-adịghị asọpụrụ Chineke o wee dọpụta Lọt bụ onye ezi omume mgbe ibi obi na agụghị ịkwa iko nke ndị ahụ ndị na-emebi iwu na-ewuta ya nke ukwuu n'ihi na onye ezi omume ahụ ebe ọ na-ebi n'etiti ha o nwere olu ha nke na-emebi iwu mekpaa mkpụrụ obi ezi omume ya arụ kwa ụbọchị n'ile ihe na ịnụ ihe onye nwe anyị matara ịdọpụta ha n'ọnwụnwa bụ ndị na-asọpụrụ Chineke na idebe ndị ajọ omume na ahụhụ mmehie ruo ụbọchị ikpe ma nke kachasị ndị na-ejeso anụ arụ na-agụụ ihe merụrụ emerụ ndị na-elelikwa ịbụ onye nwe mmadụ anya ndị nwere anya ike ndị nwere isi ike ha amaghị arụ jijiji ikwulu ndị nọ n'ebube ebe ndị mmụọ ozi ọ bụ ezie na ha ka ha n'ume na ike ma ha ekpegideghị ha ikpe nkwulu n'iru onye nwe anyị ma ndị a dịka anụ na-enweghị uche ndị bụ anụ efu site n'ọmụma ha inwute na imebi na-ekwulu Chineke n'ihe ha na-amaghị a ga-emebikwa ndị a na mmebi ha ndị a na-emejọ ha dịka ụgwọ ọrụ nke ajọ omume mmadụ ndị na-agụ ya n'ihe ụtọ bụ ibi n'oke oriri na oke ọṅụṅụ n'ehihie ndị bụ ntụpọ na ihe ịta ụta na-anọ n'oke oriri na oke ọṅụṅụ na oriri ịhụnanya ha mgbe ha na-eso unu rịkọọ ihe ha bụ ndị nwere anya nke jupụtara na arụ nwaanyị na-akwa iko anya nke na-apụghịkwa ịghara mmehie ha bụkwa ndị na-arafu mkpụrụ obi ndị na-adịghị eguzosi ike ha nwekwara obi anwapụtaworo n'anya ukwu bụrụkwa ụmụ nke ọbụbụ ọnụ ha rapụrụ ụzọ guzoziri eguzo wee jehie ebe ha soro ụzọ belam nwa nke bewa onye hụrụ ụgwọ ọrụ nke ajọ omume n'anya ma a tụrụ ya mmegide iwu nke aka ya n'anya ịnyịnya ibu nke dara obi were olu mmadụ kwuo okwu wee gbochie anya adịghị mma nke onye amụma ahụ ndị a bụ isi iyi nke mmiri na-adịghị bụrụkwa alụlụ nke oke ifufe na-efepụ ndị edebeworo ha itiri nke ọchịchịrị n'ihi na ebe ha na-ekwu oke okwu na-afụli afụli nke ihe efu ha nwere agụụ ịkwa iko dị iche iche na-arafu ndị ahụ n'ime agụụ ihe ọjọọ nke anụ arụ bụ ndị na-agbanarị n'oge ugbu a ndị na-ebi obi na njehie ha na-ekwekwa ha nkwa na ha ga-enwe onwe ha ọ bụ ezie na ha onwe ha bụ oru nke mmebi n'ihi na ihe meriworo mmadụ ihe a ka emekwara ka onye ahụ bụrụ oru ya n'ihi na a sị na mgbe ha gbanarịworo ihe niile e merụrụ emerụ nke ụwa site na mmazụ nke onye nwe anyị bụ onye nzọpụta anyị jizọs kraịst ewetughị ihe ọzọ n'ihe ndị a merikwa ha ọnọdụ ikpeazụ ha abịawo jọkarịa ọnọdụ mbụ njọ n'ihi na ọ ga-akawori mma ma ọ bụrụ na ha aka amazughị ụzọ ezi omume karịa ịmazụ ya wee si n'ihe dị nsọ ahụ e nyere n'iwu nke e nyere ha n'aka idebe laghachi okwu nke ilu ahụ adakwasịwo ha ọ bụ nkịta nke chigharịrị ọzọ n'ihe ọ gbọrọ bụrụkwa nne ezi nke chigharịrị ọzọ n'ịtụrụ apịtị mgbe ọ sachasịrị onwe ya